Note, anyị means we. Anyị means we. Anyị na-aga ọrụ. Anyị na-aga ọrụ. We are going to work. Ọ anyị na-eje ọlụ. Anyị na-eje ọlụ We are going to work. Anyị means we. Anyị, we, plural.